ọwụ ihe ọjọọ na okenye ga-anọ n'ụlọ egwu amụọ n'ọgbụ ahapụrụ m ahụ ọnụ m ka o ruo maka sodat ndị ga-ahụ ihe a amara na ọ bụghị nwata na-ekwu okwu alụrụ m agha biafra na ụmụazị ihe na-eme ugbu a wụ ihe ọjọọ agwọ nọ n'akịrịka agha nọ n'azụ ụlọ obi nda iro nọ nso onye iro nọ nso ọ ga-awụ ihe ihere ma onye nọ na mmiri ncha abanye anya ọ ga-awụkwa n'ihe ihere na onye nzuzu amaghị mgbe ejiri ke nke ụkwa ọ wụ onye isi ka a na-asị na agha abịala ngwọrọ na-eji n'ugo kwado onwe ya atụọrọ ọmara ọmara atụọrọ ofeke ofe isi n'ọhịa anyị ekwuola okwu na soshal midia pọblishie na pepa kwuo ya ekwuo na-ekwukwe ruo taa ma na-ekpe ekpere anyị mere ekpere crossover from August to septemba maka anyị mụ ihe ekwensu na ndị otu ya kwadoro ụwa niile na ndị Igbo bifo December a na-ekpe na-ebu ọnụ na-ekpe ndị kwere na-ekwu ma onye igbo ga-edonwe moto donwe land cruiser donwe nnukwu moto niile igbo agaghị aṅa ntị n'ihe ọ na-akọ ị ga-aba ụba ma ọwa ajọ ihe amụma ụgha ọ nọ enwere ndị na-ebu amụma na-ebujere onye iro ha nọ ụfọdụ si ọwa arụsị ka ha ga-efe ha nọkwa asị m agbakọ ha agbakọ nyụọ mmamịrị ụgbọ ofufu akwakọọ aka gbakọọ aka kwanye mmadụ n'olulu ọ nọrọ ka anyị were n'ofu obi ya ka m jiri si ka m mee ihe a na vidio maka na ama ahụzi ndị na-agụ egwu n'ala Igbo ka ngwa ọrụ unu ka ụnụ ṅụrụ chukwu lela ka chukwu abịa ma o chukwu leela aka m o aka m dị ọcha o maka ndị igbo obi m ụdị ọcha o maka ndị igbo iwe na-ewe m obi agbawala m ka ehu ghara ịta anyị igu n'isi o ka m kwuru ọnụ m ụwa n'ọnụ m maka ama m na biafra ga-abịa o doro m anya na ọ ga-abịaghị abịa mana igbo si na-emechaghị ndị igbo si ha bajuo ndị igbo si ha rijuo ndị igbo si ha mụjuo ha mụjuo ekwenyere n'eziokwu igbo si na amụjuo amụjuo onye igbo ga-abụ ole mgbe o gọvanọ imo a na-amagharị osi kaduna ofete na lagos si lagos lawa abuja si abuja jewe kano anọ sokoto onye abịa esoro awụsa ebe onye esoro awụsa gọvanọ enugu na-atụ ụjọ ka anambra na-achụrụ nwa ego ya ha niile esi na emechi ahụ. mgbe ha abajuo ha abajuo ekwenyere biafra o ha si na abajuo abajuo onye igbo ga-abụ ole mgbe o ọha na eze a na-amagharị ike ịnọ n'ụlọ a na-amagharị Ehu a na-amụ n'ọgbụ a na-egbu ụmụazị ọha na eze na-ekpe ekpere ha na-arọ nrọ ha si na awụsa ga-enye ha ọchịchị yoruba ga na gaa ghọgbu ha taa onye ga-enye gị ọchịchị nke a na-egbu ụmụ gị egbuchi ụmụazị egbu okenye mana ọha na eze si na emecha ndị ji ego si na awụsa emecha ekwenyere biafra onosi dị emecha emecha onye igbo ga-abụ ole mgbe ndị eze a na-ele anya ndị nwere ego a na-achụ ego ndị dọkịta a na-eme ihe ha nọọsụ a na-amagharị lọya a na-egwugharị pastọ a na-ekpe ụfọdụ na-ekwu eziokwu ụfọdụ na-achọnwa ego ha ụwa a na-emebi ala Igbo a na-abọgharị ha si na emecha. ha si ha abajuo abajuo ekwenyere biafra o unu si na abaju abaju ụmụ igbo ga-abụ ole mgbe o mihe tiala na-aba ha na-abịa ndị amị a na-abịa polisi a na-abịa a na-egbu ụmụazị a na-egbu ụmụ biafra a na-egbu ụmụ igbo igbo a na-ele anya ụwa na-ele anya ụwa na-ajụ okenye ọnọdụ kwa ebe ahụ unu sunu mechaa unu sunu bajuo unu sunu mechaa <clears throat> emechaa emenyere biafra isi na imechi imechi onye igbo ga-abụdo ole mgbe nnamdị a na-eti masọbụ a na-eti ụmụazị a na-ekwogharị okenye agba nkịtị unu si unu bajuo unu si unu mụjuo unu mụjuo akpọwa biafra o isi n'ịbaju abaju onye igbo ga-abụ ole mgbe o unu na-atasu ya unu na-ata anụ unu na-eri nkwobi unu na-ata kwili nkwuli uhie awụsa kpọrọ iyi ka a na-enye unu a na-eri a na-ata anụ na ma a na-eri nkwọbi ihe ejiri kpọọ iyi atacha na-ezuzule obi agbawala m oi ụwa na-ajụ amerịka na-ajụ ndị lọndọn na-ajụ ndị China na-ajụ ndị rọshịa na-ajụ ụwa niile na-ajụ mmadụ nọkwa ebe ahụ unu sunu emecha unu sunu mecha unu mecha ekwenyere Biafra o unu onye Igbo gaba n'ole mgbe o ka m chetara unu na ahụrụ m Biafra n'ụmụazị ahụrụ m agha ahụ n'ụmụazị o ịmakwa m nnukwuru mmadụ egburu n'agha ahụ leyi ịmakwa ọhụhụ ojukwu tara n'agha ahụ leyi unu makwa ndị egburu na-asaba n'agha ahụ leyi unu so ka agha fụọ ya ka unu sowe awụsa ka unu sowe fulani unu amakwa ihe unu si unu richa unu ṅụchaa emecha ekwenyere biafra unu so n'ọṅụ nchemuche ndị igbo ga-abụ ole mgbe nnamdị a na-eti nwa ahụ a na-eti unu a na-ele asọbụ a na-eti unu a na-ele a na-egbu ụmụaka unu unu unu mechaa unu unu mechaa unu mechaa ekwenyere bi ya fra unu si unu onye igbo ga-abụ ụdị ole mgbe biafra mere ogbunigwe biafra mere pịọm biafra mere ụtọ ọkụ biafra kpụrụ shibaretọ biafra kpụrụ pisụl biafra kpụrụ egbe unu a na-atụ ụjọ ụjọ onye dị unu si unu mechaa ihe unu si mechaa emechi ekwe nyere biafra isi dị imechi imechi onye igbo ga-abụ ole mgbe o igbo meghee n'anya unu igbo ekwekwele ka ịhụta unu igu n'isi o obi m dere duo obi m agbawala o maka na biafra ga-abịa igbo meghee n'anya igbo meghee n'anya ee